ifeanyi kanụ bụ onye ọha ọhaọfịa n'abia steeti ya bụ onye bụ onye bi n'ụmụ awụlụ ọka South Local Government Area nke Anambra steeti enwere enyi ya nwoke ya na ya bi n'ofurum a na-akpọ Chiemelie nwekwezie onye nwezi kọmpaụnd ebe ha bi a na-akpọ Ifeanyi Ifeanyi Kanụ nwere enyi nwaanyị a na-akpọ mmesoọma ya bụ Mmesoma bụ onye Ebonyi steeti mana o bi na Aba Agana n'ofu Anambra steeti ahụ ọ na-akọwazi na ya bụ onye nwụkwanụ ọrụ aka mana ka emesiziara ọ bụrụ na enweghị ọrụ ọ na-enweta ọ bụrụ na enyi ya nwoke ahụ bụ Chiemerie bụ onye nke na-eme pentin mana ya bụ onye na-egwukwazi ndị mmadụ ojolo na efere mba ụwa ebe ahụzi ka Ifeanyị Kanụ nọzi wee malitezie ihe gbasara igwuzi ndị mmadụ ojolo na efere mba ụwa dịka o si wee na-asị na o nwere sọsọ Zenith Bank akaụntụ ebe ọ na-akọwa na ego ọ na-anapụta ndị mmadụ site na ojoro ọ na-egwu n'efere mba ụwa bụ ụfọdụ oge 500 200 300 na o nyere nwanne ya nwaanyị 500,000 naira ka o jiderie maka na ọ na-asịkwazi na oge ahụ anọ na cashless policy na ọ bụzi ope ka ọ na-eyuzu Ifeanyị Kanụ n'afọ gara aga ka ọ chọgide ka ọ ga-esi wee rụọ ọrụ ka ya bụ ojoro ọ na-egwu n'efere mba ụwa wee na-aga ọfụma o wee jee n'otu ebe uche na ọ bụ ụlọ ụka ọ maghị na ebe ahụ bụ otu ọjọọ ka ọ bụ na a na-agwọ ọgwụ n'ebe ahụ mgbe o ruziri n'ebe ahụ ewee gwụ ya na ngwa ngwa ị batara n'ebe enunwa ị gaghị apụzi apụ ihe ọbụla ị kwere na nkwa na ị ga-emezuriri ya ha wee gwazie ya na ọ bụrụ na ọ chọrọ ka ojoro na egwu ndị mmadụ efere mba ụwa na-aga nke ọma na ọ ga-egburiri ebunu maọbụ ogbuo efi maọbụkwanụ ogbuo mmadụ na ọ bụ na ọ chọọ ka o nwee nnukwu ego na ọ bụ ihe ọbụla o gburu bụ nke ga-ewetara ya ụdị ego ọbụla ọ chọrọ ka e onye enunwa bụ Ifeanyị Kanụ wee sị na o gbugo ebunu mana enweghị ego ọbụla o kemgbe afọ gara aga o ji wee na-eje n'ebe ahụ ya nwa ka emesizialụ o wee gwata enyi ya nwoke ya na ya bi na Rumbuchi Emerie ka ha kechie enyi ya nwaanyị bụ Mmesoma ụkwụ na aka kechie ya ọnụ mee na ụdị na atọrọ ya atọrọ ka a gwazie nne na nna Mmesoma ka ha bịa ego nke a ga-eji wee bịa gbapụta nwa ha nwaanyị n'aka ndị tọrọ ya mana ihe ya nwe na onwe ya bụ Ifeanyị Kanụ bụ n'obi bụ iburu mmeso ọma buje n'ebe ahụ ọ sị na oche na ọ bụ ụka ka e gbuo mmeso ọma ka o werezie ya wee gwọrọ ọgwụ ego ị chọrọ ka anyị mere gị birthday shoutouts announcements advertisement of your products chat us up on WhatsApp through plus 2348067841298 ka emesizi alụ o wee sị na ya na Chiemerie kpasịrị ya bụ nkata e wee kpọzie mmeso ọma ha wee kechie ya ụkwụ kechie ya aka kechie ya ọnụ o wee sị na o nwere boot a na-akpọ wit na ọ bụrụ ana na ọ ana White na ọ na-aza ya oku ozigbo ozigbo o buji ya ebe ọ na ọ na-eje o bughachitekwa ya azụ na wit aha egbu oge na-ebịa buji ya ebe ọbụla ọ chọrọ o wee sị na ọ kpọkuzi white ahụ wee gwa ya na enwe ebe ọ ga-ebuji ya mgbe ahụ ha ratago mmeso ọma na ebe nụnwa ifeanyị kanụ na chiemeri ebi ha kechiziri mmeso ọma ụkwụ na aka kechie ya ọnụ wee kpọzie white ka e buruzie mmeso ọma wee bujebezie n'ebe ahụ a ga-egbuzi mmeso ọma wee were ya wee gwọrọ ọgwụ ego ọ mgbe ha nọzụ n'ụzọ ka ndị uwe ojii nke obodo naijiria nwụchiziri ha ewee na-emezi ha ajụjụ ọnụ ka ọ dịzi ugbu a ma White ma Chiemerie ma onye nwa a na-emezi ajụjụ ọnụ bụ Ifeanyi Kanụ bụ ndị nke ka na n'aka ndị uwe ojii ugbu a dịka o si wee bụrụ na ọ bụ na emesizie nyocha ewee chọpụta na ọ bụ eziokwu na Ifeanyi Kanụ chọrọ ka o were enyi ya nwaanyị bụ Mmesoma wee gwọrọ ọgwụ ego ịmazi ka ya bụ ihe ga-esizi wee dị ụmụ nwaanyị unu na-emekwa ọyị ma na onye unu na-ayị ma na onye unu na-ayị ị makwa ihe enyi gị nwoke na-arụ ka ọ bụ na enyi gị nwoke na-enye gị ego ee eh, na-egote gị ezigbo fon na-egote gị ezigbo akwa ị maghị ihe ọ na-arụ ị maghị ma ọ bụ gụnwa ka a ga-ejizi wee gwọrọ ya bụ ọgwụ ego nne na nna nwa gị nwaanyị eburu ototo fon nata ị gaghị ajụ ya ebee ka o si enyi gị nwoke anụnwa gị nke ọ na-arụ ihe maara bụ a na-enye gị ego na-egotere gị tekewe ị na-eri na-egotere gị akwa na-egotere gị akpụ ụkwụ ị chọghị ịmazi kedu ihe onye enunwa ya na nwa gị na-ayị na-eme ọ bụ kịta anụnwa na ndị uwe ojii ejideghe ndị enunwa n'ụzọ ọkwa etu a ka mmeso ọma aka bụ onye a ga-eji wee gwọrọ ọgwụ ego o wee malitezie wee gbonyewezie Ifeanyị Kanụ ego bikonu ịfụgo ka ya bụ ihe si mee tụsaa ozi nụnwa maka iji wee na-akụziri ndị mmadụ ihe na-emezi n'oge ugbu a